kume ndị juru kume ndị juru kume ndị na-ewu ụlọ juru awa wisin kukula. ụlọ nkume juru aghawa isi nkuku juru nkume ndị na-ewu ụlọ juru nkume ndị ụlọ juru ajụla iso jizọs n'ihi nna ụnụ ha anaraghị ya ndị niile bụ ndị nwụrụ anwụ na-anaraghị jizọs alalala ọkụ ala mmụọ ọ bụrụ na nna unu ha soro ekwensu lanọkọ ala mmụọ unu onwe unu esola ha n'ihi na ụzọ jizọs bụ naanị ezi ụzọ esi ahụ chineke mgbe ị e nwụsịrị bụrụ onye maara ihe iso ụzọ chineke n'ihi na ọ bụ ya ka mma asịla n'ime na agadi na ịpụghị ịgbanwe ụzọ gị onye ga-edu gị jee n'ụbọchị ọnwụ gị ọ bụrụ na ị ga-eso jizọs ugbu a ọ ga-eduru gị gafee n'ọnwụ ọ ga-ekuru gị ka gị na ya wee biri ebighị ebi a sịla na ụzọ onye nwanyị jizọs dị ike na nghọta ọ dịghị mkpa ka ị wee ghọtachaa ihe niile ihe ị na-aghaghị ime bụ ịrịọ jizọs ka ọ sachapụ mmehie dị n'obi gị mmụọ chineke ga-abata n'ime gị wee biri n'ime obi gị ị gaghị arọrọ ifekwa arụsị ọzọ jizọs ga-enyere gị aka wee kpuchite gị mgbe niile ị gaghị atụkwa egwu ekwensu maọbụ ajọ mmụọ maọbụ ihe ọbụla ọzọ ụzọ jizọs bụ ụzọ kachasị mma ndị niile ji obi ha soro jizọs na-enwe obi ụtọ ndị enyi m unu ajụla iso jizọs ọ bụ ya bụ oke nkume nke ji ụlọ ọ bụ naanị ya pụrụ ịsachapụ mmehie gị bịakute jizọs ugbu a ọ bụ gịnị